pụtara ugo na ịbụ switi m ọmarịcha m na-edi m mma ịma na ị na-atọ m ka shuga gbakeneme ihe ahụ ga-emere gị ịbụkọrọ ngwongwo gị so sobe m alụmdi na nwunye si n'igwe

m na-ekwe gị o aga m ahụ gị n'anya ebe ahụ.